gị akwa tiwara mmanwụ na-apụ abụ nwa onye ọ ga-adịlị mma nwa igbo bụ onwe arụ ọbụla agụ ife amekwana gị iko tela oke anyị si na ọ ga-adịlị gị mma oyi ife ị na-eme nye n'ụwa na ojulu anya arụ oyi na ojulu anya arụ na nya bụ ife na ama m akpata oyi na arụ nya ka agba mma ji wee gwa m si m igwe kredo nwa nri na ị ga-abịalili ka ị bụrụ mbe mara ọbụna agụ mbe m riri ji eji olu ji iwe wee bịali na akwatiwara aka ịrụ ọba na ọ na-eme ibe akwụ ya ndị na ị ga-abịalili na anyị ga-ada abalị nwanne m ka anyị mara iwe ekwu akwana m si na ọ ga-adịrị gị mma iwe emekwana gị gochala oge eke ọba ga-eketalu gị iwe ọma afọ ọ gara afatalụ gị iwe ọma na ndị be anyị si na oke dibịa chụrụ aja welie nye ndị mmụọ n'aka dibịa na ịlọrọ oji n'ihi na afụ mmụọ anya na ọ gị nwa bụ oji chukwu madolu nwanne m na ọ nwere onye ga-ewepụnwu gị nwanne m ma ncha lachaba ali na inwere ya oge na inwere ya kochela oge n'ọkwa n'oge na ọbaba na ka a na-agba na na mba na-eyelu mba nri nke dị n'ụlọ na-eyelu ụlọ nni na anyị si na nkụ dị na mba akpata ego ọ nataba anyị nyerela anyị nri na akụ ga-elelụrụ ụlọ ịgba mmọnwụ ka mụ na-agbarụ gị gwasị gị na ngwele ejela ebe a ga na-ejega ji ije mmụọ na mmadụ nwa onye ọ ga-adịrị mma n'ibe ị na-eme nwanne m na o anya afọ na ego ịbatara nwanne m na nyabụ ego na ama agbata oyi na-arụ anya esiri igbo bụa naọgbarụ gị nwa bụ onye kwuru nwansị n'afọ igbo ga-adịlịlị n'isi ọdịnala ndị igbo ga-adịlịlị n'isi na ejiji igbo ga-adịlịlị na mụsi na ọ ga-adịlị gị mma ogologo ndụ na-arụ isi ike ibe akwụakwụ na ibe ama enwe na asị na mụ na-eke na mgbe ị na-ejere mmụọ ozi gwasị gị na ị na-eme ọfụma na ị na-emesiri ike na ọ ga-adịrị gị na mma ike ga-eketelu gị iwe ọma nwanne m jisi ike ibe mere gị n'omi ibe mere m uko tela oyi nyaka ka anyị ji wee kwuo li na anyị ga-abịarịrị maka na ibe anyị na-eme wu ibe a na-emere onye ọ bụ na anyị si na ọ ga-adịrị gị na mma na m kwuru ilo owesi ogbologbabarụ n'ụlọ na ibe anyị na-emekwa ewu ibe ọhụrụ na ibe anyị na-eme ewu ibe arụ ọhụrụ na ka anyị ji wee kwuoli na anyị ga-abịalele ka anyị na-agị nnọọlụ ya na odogwu nwoke nwa mgbakwu nwanne m na ogwugo bụ ife gwasị na anyị bịara ụbịa ka ọnụ na nwụsị nwa akwawa onye ọ ga adịlị mma oyi agbagwuru ude na-ebu ụsa arụrụ arụrụ igwe kredo nwa nri kanalụ gị kwesị gị na n'aka nri na ị ga-awata mma ịwa n'aka ebe na ị ga-awata mma na asị na onye chelu ga je echiche na onye anwụ ga-anwụrịrị ibe emekwana gị nakwana ọbọ ka ide ji awa anyị ndị be anyị arọbi na-agụ nwa nri na ebe oyi arọbi na-agụ nwoke ka olugbola ememụ n'akwa na m si na ọ ga-adịlị gị na mma na eme ọfụma mgbe ị mere ime nwaanyị na ọbịara nwanne m nwa ọpaso abata oyi we wụọ mụọ arọ bụ na nwa si gị na ị ọfụma okorobịa dị mme na ị na-emesi iwe ike ewuchi m n'ịbalụ na mmọnwụ ewuchi m n'ịbalụ na ọmaba ewu timo timo timo timo kọpụrụkọ mmọnwụ bụ ah! mụ bịa kaneli mm. na kaneli ka n'izu nwa si gị na ọbụla ọbala tụlee dibịa na asị m n'ọrụ adịla gị na nwa sị dibịa nwe onye ọ ga adịrị mma na ị na-eme ọgwụ na-eme ọgwụ gwọba ọgwụ na ọ bụ ibe chukwu nyelụ gị ka imelụ ya n'ibe anyị na-ekwu okwu eli na onye jire ata wenye ya ka ịnụ aka n'obi iro wetu onye bụ aka ụsaka ụsalie gị bụ oruma ga na ọkwụsị iri anụ letaba alị na inwere ya ife emekwana gị ka o oyi ewu okoko oko mmanụ ekwa aka m anyanwụ na-agbara bịa nụrụ ọnụ m oyi ibe anyị na-ekwu okwu ebu na ọ ga na-aga na n'oge ezo ka mmiri ndị be anyị na m kwuru wee sị ana m ekwuzikwa eri ka mmọnwụ na mmanwụ aka ijele akala mmọnwụ aka na-eti enyi na mmemme ọkwa n'ụkọ mmọnwụ mana mmọnwụ adị akala ijele ma ncha oyi nyeka m uchi wee sị na m ga-abịaliri ewu chimo chimo chimo kokoko mmọnwụ ka m bịa kanari arọ si anyị bịa ka anyị na-anọrị anyị apá tiwa lábìrán ọba mọ́wú gbogbo yìí ndị UDM ọmọba ndị UDM odogwu n'Anambra steeti Ibe anyị karịla akarị ịgba mmọnwụ igwe kredo asị m na ọ bụ gị nwa abụọ ji chukwu n'ọba na ọ nwere onye ga-ewepụwu gị ma ncha ebe nwanne m na ịnwere ya ka o chere oge igba ogịlịga igwe kredo ah, bagburu ude na arụrụ arụrụ na m gwuru ụsọ na ga-abịalili Mama studio nwam na mmụọ onye ọ ga-adịlị mma na mbọsị imere ibe nwaanyị n'aka na anyị bịara ya bụ ije anyị wee bịa dị nya bụ ije wee fụ ego dị na buutu wee ligide ego n'ọgbọ anyị wee lie wee marụ na onye na-eme mma nwanne m nne na nwa dị aka oge dibịa tụrụ aja were nye ndị mmụọ n'aka na dibịa gbara oji na ọ na-afụ mmụọ anya eribe ji wee gwuo ori na bụ ibe mgbagwo ite atụrụ n'aja ebe nwanne m n'ọkwa n'oge ugwu ala mba ibe akwa ọkụkọ ọgwụ mana onye na-achọghị na-achọ omi okwu akwa onye ọba gị na-eze nwaanyị akwe n'aka akwa ọkụkọ onye ọba ya na makọrọwa na ọgwara nwa eze nwaanyị ka n'obi ụka ji na mmiri ibe egwu olu egwu akwa onye ọba ibe mere m ji na ụmụ agụ lụsie n'ime ịkpana ibe ọbụ ka ji egwu olu mmiri gị na ndị mmụọ na-adị na mma agwa ọkụkọ onye ọba ọkwa ịma na-ebu aka ji ọghọ ibu ọghọ n'aka arụ ọdịka mmanwụ ị na-anụkwa ka m na-ekiri gị ị ma na ibu ijele ma mmanwụ karị gele aka ka m kọlụ gị akụkọ ọ bụ na ilisi olili agbụ ị ga-elite ogologo ndụ na-arụ isi ike akwa onye ọba e, ị na-anụkwa ka m na-ebe oya n'egwu olili agbụ ị na-eli n'arọ 2021 ọ ji adị nwa obere na nke iyeli narọ 2022 akwa onye ọba ọ bụ na chechi weru iji abụ m oke m ji eme na nke m na-eme nwaba na egwu ka m na-akụrụ gị ọ bụ na nkụcha na m egwu echi ụtụtụ nje gụọlụ gị egwu maka dibịa kụrụ na ya bụ dibịa a na-akpọrọkwa n'aba dibịa ya akụlịla na tupu owe gbara aba ị na-anụkwa ka m na-akọ n'akụkọ ọ bụ na ọkụkọ akpara ana ya bụ ọkụkọ onye ya agwa ka m na-ajụ gị ajụjụ agbụ ya nkịta oyiwe oyi ntọ ntọ ya bụ ibe mụ na-akọrọ gị bụ egwu chukwu mali mụ n'aka ma ma zọrọ ya azọ ele na dibịa dị ma gị ma ịzọrọ ya azọ lela m ka nyebe egwu dị ma bụ ma ma zọrọ ya azọ ọ bụrụ ụwa nwa mgbakwu mmanwụ ọkwa mụ na-etiriwe elegede egwu Igwe ọjọlẹ egwu ahụ nke ọrụba ejere m london rue ndị igbo be anyị jụwa m ajụjụ ụdaji njem na ịmarụ mma macha mma maba omenala na anyị jụrụ gajụ mgbara ogwu ọma gbacha ozi ọma ọrụwa mgbe mma na oruzie m mgbara fest ngwụba dịka tete ọbịa na gọvanọ anambra tụrụ m amụosu ibe o jiri wee tụọ m amụosu osi na onye ọbụla mere ibe metaba ya ọkwụma na na mkpe ya wizard ibe wizard bụ n'ọnụ oyibo n'ọnụ igbo banyị bụ amaosu n'oturu m amaosu mgbe m nkwe n'isi amosu mpe maka bera na woje tumata otimoti na-ewi woje kanada otimoti na-ewi gee ntị o ibe na-ewi jibikarịsịa o nwere ibe ngwara ifeanyị ụba a gwara ya anya kwụkwọ ka o jiri were n'aka gee ntị igbo amaghị onye gbanwelụ anambra amaghị onye gbanwelụ obodo amaghị onye gbanwelụ ọ pụta kampeenụ ka ọ tụọ kampeenụ mecha ndị ji eri ego ya eburu ego ejewarụ mana gbanwazi n'ọbụ igbe anwa chukwu nyere anyị ka anyị na-agbọ n'abịa emechaa okudo anyị nwabụrụ ya gekene ntị nyewi na awụbaruo obodo ndị ọcha ebe e e a na-arụ paasị ebunata ebebe baruo obodo niile ọma ibe a na-arụ ebe ahụ ebunata ebebe emechazie patiri niile a na e naijiria ọbịa na na-ewu dere kedu ibe kpatara ya na na-ewu jiri echiche wee ruo ụlọ wee bụrụ iriri okpuru n'ụlọ eh? oke alụsị ebe ọ na m abụ na onye na-ewu egbuchalụ ya na-ewu jere obodo ahụ igbo luaka ma ba je ego unu n'obodo oyibo ma zụrụ ego ndị obodo oyibo natara wee were faktori ndị obodo oyibo bịa lụọ na-ewi na-ewi sikwara n'ike ịrụzie na-ewi ọ bụrụ faktori ndị naijiria nọ na-ewi ịnọsi nke onye na-ewi onye ọbụla bụ onye na-ewi nwere ego bịa nene o nwere ihe oge ebe ọ bụla pụtara na na-ewi ndị anụ nwere onye nwetazi ego jere ka ọtụkọchi mebiri wọ́n ní mẹ́tẹ́ sí ẹ̀dọ̀ ọjà àbújá bọ́ọ̀mà àmàlí ìlú ọ̀wúsá wíwá pẹ́ẹ́pẹ́ pẹ́ẹ́pẹ́ ìlú ọ̀wúsá. ó ní wọ́n ẹ̀kọ́ ọjọ́ wọn kò jẹ́ pé wọ́n láti ló wá ọmọ sí lọ́ọ̀bà náà wà á lọ. bí bá wọn lẹ wò wá àná wà á lọ ó yẹ kí wọ́n ti lò ó pé pé ìlànà àti ìwà ìdí